ụmụ ibe ụmụ ibe anyị ekene ụnụ ụmụ ibe anyị si udo dịrị ụnụ n'ụbọchị nke taa ndị ndozi ọdịnala anyị si ka ịkwụnyere ụnụ sọsọ obere oge sọsọ obere oge a sị m ka udo dịrị ụnụ ebe ọ ụnụ na ụmụ ibe nọ anyị nwawo ndị ndozi ọdịnala igbo anyị nwasị na igbo agaghị ana anyị si na enweghị ebe igbo na-eje na igbo nọ ebe a na igbo have come to stay igbo have come to stay onye ọbụla bụ onye ojii nọ n'ụwa ọ dị welcome gị na-eji ha na oji you are welcome into the paradise of igbo ọkwa na isi mba na ịchọrọ emu identity created by nwa bekee because ha niile na-aza latin name mmadụ one bụ onye isi ojii n'ụwa taa ma the meaning of the latin name ha na-aza ama mmadụ one ọ bụ ndị igbo kwesịrị ị na-enwe obi aṅụrị na-ekwe oyoyo na ihe anyị na-emere ha bụ nnukwu ihe mmadụ onewu ndị isi ojii ma na latin alfabet ha na-eyuzu kedu ihe ọ pụtara as a human being living on earth living freely on earth ị na-ebi n'ụwa ihe ị na-eyuzu latin alfabet so because nna nna gị na-eyuzu symbol and this latin alfabet was created out of these symbols so kedu ihe ọ pụtara as a human being ị nwere right to have the right to know these things so ihe anyị na-ekwu bụ anyị si ka anyị kene eke kene orie kene afọ kene nkwọ maka na ike a bụ ike na-arụ ọrụ n'ihe niile unu na-afụ ma ihe unu na-akọ naanị ma nke unu na-eri n'ọnụ ewepụ ike ịnụ anụnwa ị gaghị afụ ya anya so ụmụ ibe nke m ga-ebidogodi na obere okwu atụ ka m ma amara ụnụ m ga-amara ụnụ obere atụ ịmara ndị be ya adịgo used to western education so ị na-agwazi ha something real ha anaghị aghọta the thing ndị Igbo na-ekwu mmụọ mana mmụọ obodo latin alfabet that means ọwụ something ka ndị agha koodu na the alfabet bikos nwa bekee anaghị eme iberibe ka anyị nwa ịghọtara so something ka o kooduru de and ije chọkwa anyị ga-afụ ya mana ọ ga-ekwe gị nchọta oke mgbe m na-agwa ndị be anyị about Rome how Rome orange man found Rome but go na my Facebook ị ga-afụ na today ekwu m this thing two or three days ago ndị be anyị che na egwuregwu go to my Facebook ị ga-afụ ka ha na-eme celebration of orange gaa na facebook my page and see ebe nwa bekee na-eselebreti na rome na-eselebreti orange kedu ihe orange have to do with italy ebe ọ bụ na na-aghọtaghị ihe m na-akọ how come all of a sudden m kwụsịrị this about three days ago today ha na-eme celebration orange i never knew that taa ka m fụrụ ya for the first time taa ka m fụrụ that celebration of orange afụbeghị m ya before but oh, they are celebrating orange why mgbe m na-agwa unu na ame bikos ị mana ndị be anyị ha adịgo used to latin alphabet all this a na-ekwu spam spam spam last time agwara m ha na ihe a bụ amụ na ya bụ ame and bikos ị na-anyụ amịrị ịghọtago ame na amụ bụ the same thing ịghọtago ndị igbo na-aza obi erika ndị igbo na-aza afa obi erika ndị igbo na-aza afa mana ngwazie ndị mmadụ na bifo columbus get to america na ndị igbo nọ ya ka ụkọm ndị amerịka ji wee were triangle of surface wee mee na dia dollar ihe a bụ african symbol ọ bụrụ american symbol before america columbus atọchị ya america ndị igbo nọ ebe ahụ jee jụọ ese before columbus echebe echi na america kedu ihe mere america ji wee nwee ihe a na-akpọ akhenaten build fero akenaten na america why unu gana na-ajụ na distance ị kwesịrị ịma why America ji wee nwee temple for Akhenaten why America ji wee nwee symbol of this triangle na dia moni why America ji wee nwee Memphis na America Memphis ọkwa na Egypt ka asị ọ dị ebe e nwere Atun God ebe atụs wee pụta that this ha na eyuz na sayensị ha na-use today the basis for science is the fundamental philosophy we laid oya with the basics of science today onye ka amerịka na-eyuzu all the whole american names all whole american company ọba agbara because agbara pụtara injinia n'ọnụ igbo agbara bụ injinia all etinyere e unu dị ewuda oldos those ingredients all substance ama m ka m ga-esi akọwa ya akọwa substance na-emeki up this movement of electromagnetism vibration wind all these things onye ka ha koduru na the muo akpọ ya mmụọ ịghọta all this mmụọ na ị na discharge discharge ya na akpa ame ọamụ ndị mmadụ na-akpọ spam all that nke e koduru na that mou nya is an engineer is nothing but engineering this is how them build science in their laboratories ha na ha agwụ ndawa they never taught you people that na Egypt mean the temple of soul n'ọba anị Egypt mean anị anị ka a na-ekwu Egypt is nothing but anị lower land and upper land lower egypt and upper egypt egypt is nothing but temple of soul which is an a-n-i mean something is a symbol all depend on what to understand what a-n-i mean a symbol ka ọ bụ unu kwesịrị ịma na latin alphabet wee symbol ka ọ bụ ọ bụrụ asụsụ isi they are decoding your symbol give it to you as a language ọ ngwa ka ọ depend how to decode this thing ọ bụrụ their responsibility ọ bụ your own responsibility ka ọ bụ ọ bụrụ nke ha so ọ bụrụ na ị mara na ijipt pụtara anị is your own problem ọ bụrụ ha nwa so ijipt means anị ọ bụrụ ọ bụrụ obodo mmadụ ọ bụ ijipt ọ bụ greek language ka ọ bụ oy greek language is not english ọ bụ english version ihe na-akpọzi grik emem ijipt today ọ wụzi english version ya ka ị na-ekwuzi because onye ọbụla pụta ha ana o mee their own language sọsọ ndị africa. french pụta omenke ha german pụta omenke ha grik pụta omenke ha english pụta omenke ha ndị afrịka agaghị eme nke ha anyị pesi na-ekwuzi awa own langweji ndị mmadụ ajụ si na ọfụ ya na google ọsịdọ nso ihe adịghị na google nna nwanne ha ka new cdc google <laughs> ị ga-afụ nwa ihe a na google hudo na-ebe e google nke onye mere nwa bekee nọkọta nnọọ bịa nye gị esipo na gogl ka ị bụzie esipo ruo echi karịa mara ihe mba anyị ga-eche nji na anyị na-asụ mmụ anyị ga-amụ ọfụrụ ọ bụrụ na ọdịnala emecha ihe ha na-eme awa new generation ga-asụ asụsụ ọzọ amerịka bụ igbo amerika amerika is igbo pump and play onye ọsọ ya chalenji gị si ya tell me the meaning i can tell you the meaning all discharge ọwụ eri bikos eri na afụ ọba ọba aha dị n'ala igbo ọ ya bụ eri ọ ya bụ ọra anyị na-azị ya n'afọ everyday obi erika bụ afọ igbo obi erika bụ afọ igbo amerika bụ afọ igbo because we are talking about the children ọwa ọwa eri oweri ọwụ dị mpụta ya mpụta ya ọwụ mpụta ya bụ ihe ahụ ọwụ discharge ọba anyị nwa discover america we discovered america the place you call america is igbo name we discover it rapụ ndị columbus bịa were latin mee baptizim because ihe a na-ede na latin bụ Simple. what they see in simple, then translated it mana ha agaghị eme ya translate more than me ịghọtago bicos anyị nwere information o nwere ike mara the information it may be difficult for you but anyị nwa ma the information all the whole symbols na by we have them in our house so i know all those symbols i know what they mean i don't need latin alphabet to know it ihe once i see the symbol nfu ha na the latin alphabet amago m ihe the symbol of alphabet I mean then amago m ihe ọ pụtara na igbo language but all because na the dị ịmarọ dị symbols ịmara dị symbols ihe apụtara in symbols so ngwa na-eje through latin and english i don't go through latin mfụghana language now amago m ihe ọ pụtara symbol because that 26 alphabet i know them already even the abchd na-asụ asụ igbo the nke v is the same thing with latin but mụnwa i don't go to latin once m fụghara a na amago m na a symbolizes heaven and soul and which is soul live inside you anywhere you see a is that is heaven is symbol of soul you so you have to know ị ga kwesịrị ime all these things so if ịfụzie something mara ihe ọ pụtara originally because planet earth does not change otu ahụ ọ dị ka ọ dịkwa ụnyaahụ ma echi ma nwanne echi even though we want to manipulate everything the same thing mana ndị be anyị ghọta hụ destin ị nwere ike ịgba ya nọ amerika amerịka bụ afọ igbo ọ sị gị kedu ihe ị na-akọ isi ya oke nwanne nsogbu adịrọ amerịka bụ english ka ihe ọ pụtara english ọ gaghị gị onye a na-eme argument can never tell you what America mean in English ọ a new land a new land is not a definition a new land is not a definition but ame Igbo ndị Igbo na-asị ka nyụọ amere ame is discharge ịnyụpụ ihe ị na-anyụ ame ya ka a na-ekwukwa amụ ịgwa na Ijipt nwere god a na-akpọ amen god amen ra ame ọra amụ ọra anyị na-azakwa obi ọra mana ntụwa adịrọ anyị nwere ike ịza obi ọra ntụwa adịrọ mana enwezie ka isi wee kwuo ihe ọzọ gbasara old igbo ndị ma igbo 1900 will come and challenge you mana esi ụkọ come iji aza obi ọra obi ọra abụrụ afọ ụka obi abụrụ ụka ọ bụrụ ọla ka ife anyị chukwu na chukwu nọ nso na chukwu ebuka mba obi ancient name obi erika bụ ancient name ifediora bụ ancient name ọ bụrụ ọdị ụmụ nke ndị ya ndị a na-aza kịta asị ọpụta asị ọ bụ ka ha na-akpọ ya nwaanyị sọnde ọ bụ otu ofe afọ na-enwere isi baa ya ebebisie na igbo mana anyị nwere onwe anyị bụ ndị mbụ anyị enweghị ike ịhapụ asụsụ bikọz enweghị ebe anyị na-ahapụrụ ya eje anyị gwawo ndị igbo anyị ga-asụ igbo echi anyị sụrụ igbo ụnyaahụ anyị ga-asụ ya na-eje ha wetagodi na latin wi wi still tek away the latin from them werekwe bịa na ala igbo juz bekwe ya ọkụnye latin akpụta latin abi nsogbu adịrọ we will take the latin no problem anyị ga-ewerekwa latin aha wepụta the original meaning because we have the simple bring it to that latin because ndị be anyị bụ latin ka ha mazi ke ka anyị ga-esi eme ọ bụrụ na anyị emeghị otu onweghịzi ụzọ ọzọ anyị ga-esi eme because all the whole generation amụ this time around latin alphabet ka ha ma so ihe anyị need ime bụ iwepụta the original meaning may interpret with this same latin alphabet because latin alphabet wu symbol ka ọ bụ to interpret that the same code so every language on earth is the same monasu na-asụ german o ma na-asụ english o ihe kwesịrị ịma bụ the original name of that particular thing and the behavior ihe kwesịrị ịma bụ original name and the behavior of a particular object that is simple as abcd so ihe na-anụ maka mmụọ ichere na e nwere something magic nọ somewhere na-eme no no ọ bụrụ ya everything bụ energy everything is pure energy so all this, the behavior of the energy ka a na-ekwu maka ya how this energy behave so energy anụnwa a na-ekwu okwu ghọọ injinia ọghọ agbara so this agbara all the whole company niile fụ na America ma NASA ma Israel Israel kwọra Israel kwọra ka a na-ekwu ọkwa ra ọkwa re ọkwa the same ọra ka a na-ekwu okwu ọkwa sola ka a na-ekwu okwu ya ọ dị ho kọmpanị mee nne ya goduo ihe ijipt a niile nyanwa ka amerịka ha yuzuru wee mee dị ho kọmpanị ọbụla gbasara sayensị and injiniarin ọ bụ african gods name ka ha yuzuru wee mee all of them they name it all of them african after god name all of them mana ndị mmadụ ije ikwu na ha ga-asị gị nọ english ọ bụrụ english most of american company enwere nke bụ english most of american company enwere nke bụ english ọ bụ african a gwara ka ha ji wee mee ihe ha niile all of them jee weta afọ ya na-agwa m gị ebe a si wee wetara awa ha niile all of them even their own money negodo ego ha they go to their money we see the pyramid there ifu ya there the pyramid there american cities all of them from new york oh, go and read the meaning of new york you will see the symbol of justice ebe ahụ ọfọ na ogu ị ga-afụ the symbol of ọfọ na ogu nwaanyị kechiri anya n'ihu o kechiri anya ya ekechi jiri skel ebe eh, a skel oh. kedu ihe na-eme ndị igbo nwee ọfọ etinye feda gịnị feda feda ahụ na-etinye na ọfọ aha kedu ihe ọ pụtara unu ga-ama ihe o ji swọd ebe a jiri skel of justice ebe a ọfọ na ogu oya wụ simbol of amerika liberty kedu ebe a si weweta dị symbol of liberty wia wia did de get simbol of liberty ebe ka ha si nweta ana a na-agwụ na ndị ahụ jos ihe a na-eme bụ ha bịa ha anaghị eme absorb ihe ị na-eme gwara afa atinye ebe ahụ ọgwụ na abịa na obodo gị ihe a na-eme abịa ha na-eme abụzọ gwara afa atinye ozi asọ nke ha asị asị ka ọ bụ ọ bụrụ nke ha ha bịa ha anaghị eme abụzọ gwara afa atinye so Columbus jere Amerịka ụnyaahụ bịaziri nnọọ bụrụzie na ọha nwa faundiziri Amerịka discover Amerịka ndị Igbo abazie na akụkọ ịpụtazi na-ekwuzi na ihe a bụ ihe ndị Igbo before onye ọbụla ajụ ndị Igbo si na ha kọmitiri suicide na na na Igbo London igbo landin ịma ịjụọ ndị ebe a ọ ga-asị na eburu ha n'afrịka wee jee ebe a sị ndị a nọ ebe a ha si ke ka onye onye mmadụ ga-esi esi europe bịa na be m ka m bịa rụọrọ ọrụ for free da kọmiti suicide na ha enweghị ike ime de kọmited suicide onwe ha ebu ha from afrịka bịa ha ji ụkwụ ha je ha ji ụkwụ ha je de lady foundation de 1929 american wall street nkọ ke ndị rụrụ ya american people ndị igbo rụrụ white house ndị igbo build white house na america dem build it go and jee mee your own research go and do your own research ndị igbo bildụrụ white house ndị igbo bildụrụ american train ndị igbo bildụrụ 19 ka ihe a na-akpọ ya nke ọzọ ahụ ka ya na-akpọ dawan american wall street agbalị 1921 ka 1929 agbalịsiri ndị amerịka gbalịsiri ya go and do your own research before ndị mmadụ abịa na-akọ ndị igbo ọnụ ebe a ịmara ndị onye ndị igbo bụ mechie ọnụ if you don't know you shut up ịmara ihe bụ igbo mechie ọnụ onye na-ata ahụhụ na-atara onwe you are serving your own prison yard you are serving your own sentence ịsa abụcha ya pụta ihe a dị mma folo the right direction soro ụzọ ọma soro ụzọ ọma follow the natural principle things will be okay because nature does not pardon symbol of justice never never pardon izohie okwu onyụọ gị okwu anya ịghọtago so ọ bụghị mmadụ na-ata ahụhụ na ụwa ochego ma nwere something no ịzọghị ụkwụ you take the you are paying the price that is why o ji wee wụrụ o kpuchiri anya ihe afụ ya eyes cover ọ naghị afụ mmadụ anya o ji feda ebe a feda ahụ bụ ọfa ahụ anyị na-eji n'aka a na-etinye ugbo n'ọkụkọ ugbo n'ọkụkọ ha mean feda feda mean way weight of your consciousness to weigh your mind your soul ọ ihe that feda ahụ mean ugbo n'ọkụkọ ahụ that is word for defense ogu for defense mmadụ ejisi ogu isi defense ogu defense ka ọ bụ o nwere ihe ndị igbo na-eyuzu mgbe ndị ochie na-adịka ihe eji ebere isi ọ na-adị ihe eji ebere ndị igbo na-eyuzu ya mgbe ndị ochie ọ datịn bụ ogu onye ga-eji ị ga-eji fede ebe a fede bụ na your hand is pure ọfọ is na your hand bụ pure because oz two oz with f n'etiti o na wit with f n'etiti that f n'etiti ahụ signifies justice that two zero ha bụ dị scale that two zero ha dị n'ọfọ aha bụ scale that is point ha dị naanị ya on the floor naanị ka ọ na-eme naanị the justice on the ground all ihe those point nọ naanị o ha mean ịghọtago so we are talking about alphabet here ịghọtara so nke ahụ o ji n'aka nri ogu ogu ahụ o ji bụ defense ya ka amerịka ji wee nwee ihe a na-akpọ self defense abụrụ crime na amerịka unu afụrụ ebe lọs amerịka si wepụta unu ama ihe ma amerịka ji wee mee legalize egbe na amerịka ebe o this is the source of america legalizing egbe from your own ancestors self defense abụrụ crime ihe a bụ nna gị jie nna gị ji ihe anụnwa nye ha si na you must prepare yourself because you are manual you are the man m you are the mass ọ bụ ngụnwa ka eji emesho everything igwe ndị igbo si na igwe bụ ike you are the measurement of everything the measurement of every creation is man the measurement of every creation is man ọ gwara gị ya na ọfọ ndị be anyị ga-asị na ọfọ bụ you must be pure you must be truth can you define truth can you define truth ị nwere ike define with truth as yourself truth there is nothing like truth truth is based on truth is based on what you are saying Obeziri beziri nke dị law ọ dị lọ obodo a bụ ihe a nekwe law nekwe nke bụ eziokwu na so if you talk about truth with that natural principle then ka ekwere iwu truth ebe ahụ mmadụ ga-eje mee fake law ọ na-ekwu na eziokwu within the fake law o nwere ike na for example any country can accuse you of anything amaghị ikpe ọnwụ kedikwere eziokwu n'ebe a and ị nwere ike ọ bụrụ na eziokwu dị mere datin that means where is the truth so it's based on justice ọnwụ na your heart n'ime obi because obi bụ ebe ama nature knows heart ọ bụrụ about ihe ị na-eme ma ihe na-ekwu n'ọnụ nature knows your heart if you like you say nonsense inside your heart onye ebe ahụ ka nature na-eje so that feather aha dị n'ọfọ ahụ m ji n'aka onwe ya na-eti ya ugbe n'ọkụkọ ugbe n'ọkụkọ ha ihe ọ representịrị with the weight of your heart of your soul then ogu ahụ ji n'aka with the weapon of defense so onye ọbụla ọ bịara egbu mgbu onwe ya ịbịa iruo m nso abepụ gị isi aka nke a bụ ya aka nri ikenga ikenga iruo m nso isi ga-apụọ n'ala ejidere nga ogu n'ọfọ ejidere nga ogu n'ọfọ iruo m nso aka nri ewere m ya bee gị isi ọya ka ndị nna nna gị debere gị ndị mmadụ ga-apụtasị gị e e onye aka ya dị ọcha onye ụkwụ ya dị ọcha onye amụ ya dị ọcha onye afọ ya dị ọcha ọcha eche eche ebe ebe ifuru na ekwe e, e, demon juru ebe niile everywhere is demon everywhere is demoralized ị ka na-ekwu ekwu nọnsensị ị na-akọ ikpu ire n'ọnụ ikpuru ire aha n'ọnụ ruo ebe a ndị ebepụ gị ire anya edo gị so nna ga enweghị ike ịhapụrụ gị ụdị nọnsensị dis lọ ọbụghụ ihe ha bụrụ igbo ihe ha bụrụ igbo language atọ igbo la ihe eji mara ndị igbo bụ dike ụnụ ahụ na ndị igbo na-aza dike n'afa ndị igbo na-aza dike n'afa dike ka ndị igbo na-aza n'afa apụtazie kịta na-akọrọ nọnsensị jewara sị ihe a ọfọ ndị igbo ihe a bụ ogu ndị igbo mba ọfọ na ogu ndị igbo wu iruo m nzi agwọ m gị ịba ụka m dị ejidere m gị ogu na ọfọ nekwe ya ebe feda my heart the weight of my heart is the lightest the weight of my heart is lightest iruo m nso agwa m gị na ejidere gị ogu na ọfọ jekwe na eye go to america dos ọ bụrụ na iji iji iji google google american symbol of liberty you see ị ga-afụ ya ebe ahụ nwaanyị o bụ scale na akara scale aha minri datin na-agwa gị na then the sword ogene ka eji sword eme <laughs> sword wụ symbol of weapon kama ha ga-ewerezie data ogu ogu mana ogu iwe ite ọnụọ ya obere itizie ọ na anị ọhụrụ ọgụ that is fight oge ogu ahụ itinye o point n'okpuru ya ọghọọ ọgụ ndị nna nna gị gwara gị agba na ihe na-abịa gị n'ihu a gwara gị ihe ị na-efe esi n'ihu nekwe ihe ọ bụ ndị amerịka knows it ịma ihe mere ndị amerịka were ngwa ọgụ niile because ndị amerịka bịara what they met nna nna anyị hapụrụ ọsọ na amerịka jee chọọ newland ka ebe that new newland si wee pụta owu the fall of egypt anyị ana ebe ahụ these people chụrụkwa anyị bịa die ha chụrụkwa anyị bịakwa amerịka kwa eh? amerịka amegbe agbụrụ eri agbụrụ ụmụ agbụrụ eri agbụrụ eri ka ọ pụtara agbụrụ eri e eh, ameba amụ amụghụ spam eriwu darknet where the spams come from eh, ụmụ ọwa ụmụ eri ihe niile ahụ disentini ka a na-ekwu maka ya obi erika ndị akọrọ nọnsensị bịa si ijipt a gị ijipt minland anị ka ọ pụtara nothing more nothing else ijipt pụtara anị ọ bụrụ ihe ọ bụ ọ bụ ya bụ mekọp mekọp pankeki ga-etere ya pankeki onye ọbụla bụrụ na-akpagharị ijipt dị ebe nwee ka ihe mere ndị islam ji wee were ya chakwa popu saịnịrị ya osu popu saịnịrị ka e were ka e, ọkwa popu ji eme negotieshọn popu ji ijipt negoshieti ewute ndị ndị na-eti isi anị ka ha wee nwee ike iwepụ ịnapụta ndị griki jerusalem ọ ya kwa popu ji wee sain ya ha emechakwa adịtịnị ma napụta dị jerusalem tinye n'akpa ha na popu anọwakwa ọgụ ọkwa ya ka ha ji wee kọ nke adịghị europe even ruo Portugal sef tinye dia flag ebe ahụ na Fatima na flag na Fatima afta ka ndị ndị Rome jekweje fọm dia own Knight Templars bịa revenge fight ya back napụta ha the Fatima na Portugal ime ihe ha mere ha eji ebe ahụ jeje konukọ si na enwere Virgin Maria bịakwutara ụmụaka ịta na Fatima ewerezie wee nwee ike ịbịakwa tọn bakwa ebe ahụ kristian contry again all through that ekene Maria ka eji wee tọnụkwa Fatima to Christian country apart from that ndị ndị na-eti isi a na-ewerecha gị ihe a niile even Turkey is part of negotiation even Syria is part of negotiation ndị na-eti isi a gwọrọ ha ịba ndị na-eti isi a gwọrọ ha ịba akọrọ nọnsensị bịa na agba ụnụ na ihe niile akụziere unu jos were ga n'ime ọhịa ọ na ị ma arụ ihe ọ bụrụ na arụ ihe jide nke ahụ ị ma arụ bikos ọsọsọ ebe a nke ihe ọ bụkwa na ndị ọsọ ọzọzi bụ nọnsensị everything about life is bullshit o nwere ihe dị ya n'ime nwanne asị sị m udo dịrị ụnụ ka anyị tụfụ na echi biko ka m nwere ebe m na-aga